mkpughe isi nke iteghete mmụọ ozi nke ise wee fuo opi mgbe wee hụ kpakpando nke sitere erighi n'eluigwe daa n'ụwa e wee nye ya mkpịsị ugodi nke olulu nke abịs ahụ o wee meghee olulu nke abịsa ahụ anwụrụ ọkụ wee si n'olulu ahụ dị dịka anwụrụ ọkụ nke oke ọkụ anyanwụ na mbara eluigwe wee site na anwụrụ ọkụ nke olulu ahụ gbaa ọchịchịrị igurube wee si n'anwụrụ ọkụ ahụ pụta jee n'ụwa e wee nye ha ike dịka akpị nke ụwa nwere ike e wee gwa ha ka ha ghara imejọ ahịhịa nke ụwa maọbụ ihe ọbụla nwere akwụkwọ ndụ maọbụ osisi ọbụla maka ha mejọọ naanị mmadụ bụ ndị ahụ na-enweghị akara nke Chineke n'egedege ha e wee nye ha ike ka ha ghara ibu ha kama ka e wee mekpa ha arụ ọnwa ise mmekpa arụ ha dịka mmekpa arụ nke akpị mgbe ọbụla ọ na-agba mmadụ n'ụbọchị ahụ mmadụ ga-achọkwa ọnwụ ha agaghị ahụkwa ya ma ọlị agụghị nwụ ọnwụ ga-agụkwa ha ọnwụ wee gbanarị ha oyiyi igurube ahụ yiri ịnyịnya edoziworo ije agha n'isi ha ka ha na-ekpu ihe dịka eze yiri ọla edo iru ha dịkwa ka iru mmadụ ha nwekwara agịrị isi dịka agịrị isi ndị inyom eze ha dịkwa ka eze ọdụm ha nwekwara ihe agha igbochi obi dịka ihe agha igbochi obi nke igwe Mkpatu nku ha dịkwa ka mkpatu nke ụgbọala nke ọtụtụ ịnyịnya na-agba ọsọ ije agha ha nwekwara ọdụdụ yiri ọdụdụ apị nwekwa ihe ọgbụgba n'ime ọdụdụ ha ka ike ha dị imejọ mmadụ ọnwa ise ha nwere mmụọ ozi ahụ nke abis ahụ dịka eze ha aha ya n'asụsụ hibru bụ abadan n'asụsụ grik o nwekwara aha apolia ahụhụ mgbe agabigawo lee ahụhụ abụọ ọzọ fọdụrụ ịbịa mgbe ihe ndị a gasịrị mmụọ ozi nke isii wee fụọ opi m wee nụ otu olu nke si na mpi nke ebe ịchụ àjà ahụ eji ọlaedo mee pụta bụ nke dị n'iru Chineke wee nụ otu onye ka ọ na-agwa mmụọ ozi nke isi ahụ okwu bụ onye nwere opi ahụ sị tọpụ ndị mmụọ ozi anọ ahụ ndị e kewara agbụ n'osimiri ukwu Yufretis e wee tọpụ ndị mmụọ ozi anụ ahụ ndị edozirori nye oge awa na ụbọchị na ọnwa na arọ ahụ ka ha wee gbue otu ụzọ n'ụzọ atọ nke mmadụ ọnụ ọgụgụ usu ndị agha ahụ nke bụ ndị ịnyịnya dị ọgụ miliọn iri anụrụ m ọnụọgụgụ ha otu a ka m hụkwara ịnyịnya ahụ n'ọhụ ahụ ha na ndị na-anọkwasị ha na-enwe ihe agha igbochi obi nke yiri ọkụ na hyacinth na brimstone isi ịnyịnya ahụ dịkwa ka isi ọdụm ọkụ na anwụrụ ọkụ na brimstone na-esikwa n'ọnụ ha pụta e sitere ihe otiti atọ ndị a kwuo otu ụzọ n'ụzọ atọ nke mmadụ niile ya bụ site n'ọkụ ahụ na anwụrụ ọkụ ahụ na brimstone ahụ nke na-esi n'ọnụ ha pụta n'ihi na ike ịnyịnya ahụ dị n'ọnụ ha dịkwa n'ọdụdụ ha n'ihi na ọdụdụ ha yiri agwọ nwekwa isi ha werekwa ha na-emejọ ma ndị fọdụrụ n'etiti mmadụ ndị a na ebughị n'ihe otiti ndị a echegharị isi n'ọlụ niile nke aka ha pụta ka ha wee ghara ịkpọ isi ala nye ndị mmụọ ọjọọ ha na-arụsị ha nke ọla edo na nke ọcha na nke ọla na nke nkume na nke osisi nke na-apụghị ile ihe anya ma bụ ịnụ ihe maọbụ ije ije ha echegharị ikwa isi igbu mmadụ ha maọbụ ịkwọ nsị ha maọbụ n'ịkwa iko ha maọbụ n'izu ori ha pụta